AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bụ ihe ọṅụ n'ụbọchị taa na amara jehova akpuchiwe anyị ka anyị kpere chineke onye nwe anyị imeela ọ n'ihi nwa gị onye na-ege ntị n'ụbọchị taa anyị chọrọ ịnata mkpughe n'aka gị nke ga-ejikewa anyị nye ụbọchị ahụ ka anyị nwee nkwu okwu n'oge n'aha jizọs amen isiokwu anyị na-eleba anya taa ezi enyi mbụ n'ụbọchị ahụ n'ụbọchị ahụ olee ụbọchị ka a na-ekwu okwu ya ihe ọgụgụ anyị ka anyị na-ewere n'akwụkwọ aza ya isi iri abụọ na asaa amaokwu nke mbụ n'ụbọchị ahụ dịka akwụkwọ nsọ na-agba ama ka m chọrọ ka anyị leba anya ma tutu nke a ezi enyi m isiokwu nke anyị lebara anya nke n'akwụkwọ na akwụkwọ aza ya isi iri abụọ na asaa na agba nke a na-amalite ịchịkọwara anyị banyere ọgwụgwụ nke ndụ nke anyị kpọrọ ikpe ọ dị ka akwụkwọ nsọ na-achọ ịchịkọta ọtụtụ ihe na amaokwu nke abụọ ya nke iri na abụọ rị na nke iri na atọ ọ na-achọ ichetara anyị otu ihe ahụ n'ụbọchị ikpe n'ụbọchị ahụ ụbọchị ahụ ọ na-ekwu okwu ya mbụ ụbọchị ihe niile bụ ihe ọjọọ nke nọ n'ụwa ga-abịa na njedebe dịka anyị maara otu ụbọchị na-abịa mgbe Chineke anyị ga-ekpe ụwa ikpe n'ụbọchị ahụ n'ọtụtụ ihe odide nke ndị ochie a na-akọwa n'ebe anyị nwere ihe ọgụgụ anyị okwu akpọrọ n'asụsụ bekee leviatan. nke bụ dragọn ochie ahụ agwa ochie ahụ ọ bụ ihe eji mara obodo na-alụ ọlụ ọjọọ obodo na-adịghị aṅa chineke ntị obodo arụ juru n'ime ya nke dịka ijipt ka anyị na-ahụta n'isi iri atọ amokwu nke asaa na akwụkwọ azaya onye iro nke chineke ka ọ bụ azaya na-eji nke a na-atụnyere ogbugbu nke chineke ga-egbu ihe ọjọọ niile n'oge ikpeazụ n'ihi na onye nwe anyị ga-emere ihe ọjọọ n'oge ikpeazụ n'oge ikpeazụ chineke anyị agaghị ekwe ka ihe ọjọọ ndị anyị na-ahụta ugbu a laghachi ọzọ n'oge ikpeazụ ọṅụ ga-abụ nke anyị n'oge ikpeazụ iri uju ga-abụ nke ndị na-anaghị aṅa ntị n'okwu chineke taa n'oge ikpeazụ olileanya anyị ga-abịakwa ọzọ ọ bụ ezie na ihe ọjọọ na-aba ụba n'ụwa taa chineke anyị ga-ebibi ihe ọjọọ ndị ọ bụ nkwa ọ na-ekwe ọ bịa kpatara ka nkwọsọ na-asị n'oge ikpeazụ n'ụbọchị ahụ ọ dị ihe jehova ga-eme ụwa nke anyị na-ahụ ugbu a agaghị anọkwa ọzọ n'oge ahụ ezi enyi m chineke anyị ga-ewezụga ihe ọbụla nke na-akpata anyị anya mere na amaokwu nke abụọ ruo na nke isii nke isiokwu anyị jikwa na-akwa aza isi iri abụọ na asaa ọ na-enye anyị ihe dị ka ubi nke abụọ ọzọ anyị maara na enwere ogige den ma nke a na-achọ ịkọwara anyị ubi ọzọ ọ bụrụ na ị gụọ n'isi ka ise na akwa aza ya amaokwu nke abụọ rue na nke asaa ị ga-ahụta na ọ na-akọwa ubi ọzọ ihe bụ n'obi n'ebe a bụ na-aga egbuda na-aga azọpịa ubi nke a na-ekwu ya nke nọ na isi nke ise na akwa aza ya amaokwu nke abụọ rue na nke asaa na-aga eweghachi nke ahụ mfugharị anyị n'oge ndị gara aga n'ụwa ọhụụ ka chineke ga-eme ka nke a dị ire chineke ga-echekwa ma lekọta ubi nke ọ ga-eweghachi na nne anyị mbụ na nna anyị mbụ nke bụ ụmụ ya ka bụ ndị ọ ga-eweghachi ọ dịkwaghị ihe dịka ubi agaghị eweta ihe o kwesịrị inye dịka mkpụrụ n'oge ahụ a ga-enwe ubi nke ga-enye mkpụrụ agaghị enwekwa osisi ọbụla nke a ga-asị unu ebikwala nke aka n'oge ahụ osisi ndị a ga-abụ ihe ịgwọ ọrịa nye anyị ọ ga-abụkwa ihe ga-enye ndụ nye ụmụ Chineke n'ihi na osisi ndị ya ga-ewepụta mkpụrụ ha dị ka o kwesịrị ubi ndị a ga-enye mkpụrụ ha n'oge ya nye ụwa niile ọbụla ka bụ akụkọ ụtụtụ ndị na-amaghị Chineke ga-abịakwa site n'Izrel bụ ndị na-ekwenyeghị n'okwu onye nwe anyị n'oge ahụ n'oge a a gaji ime ka ihe niile dị ọhụụ n'ụbọchị ahụ ọ dịkwaghị ihe dị ka ndị na-amaghị Chineke agaghị enwekwa ndị nnupụ isi n'okwu nke onye nwe anyị n'ịga n'ihu onye amụma aza ya dịka ọ na-ekwu okwu ya na-eji ọnọdụ a atụnyere ndụ ka ime mmụọ nke ụmụ Izrel ma achọrọ m ime ka ị mara enyi m ndụ ka ime mmụọ anyị taa ọ na-ekwu okwu alaka osisi ndị ubi ahụ ndị ga-anọnụ na-enwekwa ndụ ndị nwụrụ anwụ ndị a ga-ekewapụ n'osisi nke bụ ndụ ka ime mmụọ ndị na-anwụ anwụ na amaokwu nke iri na otu ka ị ga-ahụ a mgbe akwụkwọ nsọ na-ekwu okwu osisi ọ na-ekwu okwu ndụ ka ime mmụọ dịka ị ga-agụta n'akwụkwọ abụọma isi mgba amụkwu nke mbụ ruo na nke atọ okporo osisi ahụ bụ ihe na-akọwa ụzọ chineke si enye ikike nye ndị tụkwasịrị ya obi anyị onwe anyị dịka alaka ya ma n'okporo ya ka o si enye anyị ikike alaka ya bụ ndị na-aṅa ntị alaka ya bụ gị alaka osisi ya bụ mụ na gị alaka osisi ya bụ nke anyị hụtara na ọtụtụ mgbe na ọ bụ ihe kpọnwụrụnụ oyi ikuku ebupụ ya dịka Izrel ochie enwere ike nwee alaka maọbụ akwụkwọ osisi ndị kpọrọ akpọ ma dapụ bụrụ ihe rere ere ezi enyi m ndụ ka ime mmụọ onye ọbụla daalaghị mmadụ ahụ ga-abụ ihe tọgbọrọ n'efu achọrọ m ịjụ gị ndụ ka ime mmụọ gị ọ ka dịkwa ndụ ka ọ dapụwo dịka ịkpara akwụkwọ mụta na ịkpara akwụkwọ ọbụla dapụ n'ebe o kwesịrị ịnọ ọ ga-akpọnwụ ọkpọọ a ga-etinyekwa ya ọkụ olee ụdị alaka ịbụ olee ụdị ndụ ime mmụọ ka ị nwere olee ụdị mkpụrụ ka ị na-amịpụta n'osisi ị n'ime ọ bụrụ na ị na-echekwube nke a Chineke anyị ga-enyere ya aka ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka anyị ji nụ ndụmọdụ nke taa anyị na-ekele onye okenye o nwere agụ ụwa onye nwetara anyị ndụmọdụ nke ụbọchị taa na-arịọ ka Chineke nọnyere ya gọzie ma mee ihe rịba ama n'ime ndụ ya n'aha Jizọs amen mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị ga-ege abụ nke pụrụ iche anyị ga-anabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso tupu anyị na-ege ozi ọma nke a gị nwa Chineke ọma na-ege ntị mara na nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo onye igbo nye anyị ji na-ekele ndị seventh day adventist church choir ụmụọcha na-abụ ọma nke onye nyere anyị n'ụbọchị taa ka udo chineke ngọzi ya ogologo ndụ na ahụ isi ike ka chineke wee ya chọọ unu mmanụ aha jizọs amen onye ọma na-ege ntị anyị ga-anọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mkpụrụ gịnị ka ị na-amị e nwere ụzọ mkpụrụ abụọ mkpụrụ dị mma na mkpụrụ ọjọọ ụdị mkpụrụ gịnị ka ị na-amị gịnị ka ị ga-eme ka ị mịa mkpụrụ dị mma nke a bụ ife m chọrọ ka anyị tụrụ uche n'ime ya ka anyị rudata isiri ekpere onye nwe anyị narị ekene n'oge a ọ ihe na-atọ gị ụtọ na ụmụ gị na-amị ezi mkpụrụ n'ihi na esi na osisi ọ bụla nke na-adịghị amị mkpụrụ ọbụla a ga-egbutu ya onye nwe anyị taa na m arịọ gị arịrịọ n'isi ụmụ gị niile ka ha rabụ ndị na-adịghị amị mkpụrụ ọma na mbụ onye nwe anyị mere ha mara ka ha bido mịwa mkpụrụ dị mma ndị na-amị amị onye nwe anyị kwee ka ha mịa mmaji kwuru mmaji ka ha mịa ọgụ ise ọgụ ise mịa karịa dị ka ha si amị na mbụ emesịa n'ikpeazụ onye nwe anyị anyị ekele gị n'ihi na ị bụ chi gịdị agbanwe okwu gị bụ e na emen okwu gị bụ eziokwu site n'okwu gị gọzie anyị n'oge a na n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen akwụkwọ Jọn isi iri na ise mụnata n'ahịrị nke ise ruo n'ahịrị nke itoolu ebe anyị ga-akwụsị ka ọ na-asị mụ onwe m bụ osisi vaịn ahụ unu onwe unu bụ alaka nke m onye na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya onye ahụ na-amị mkpụrụ rinne n'ihi na unu apụghị ime ihe ọ bụla ma mụ anọghị ya ọ bụrụ na onye ọbụla anọgide anọgideghị n'ime m atụpụ ya n'ezi dịka alaka ọkpọnwụkwa ha wee chịkọta ha tụbaa ha n'ọkụ e wee rechapụ ha ọkụ ọ bụrụ na unu anọgide n'ime m ọ bụrụkwa na okwu m nọgide n'ime unu rịọnụ ihe ọbụla unu na-achọ aga m emekwara unu ya n'ime nke a ka a na-enye nna m otito ka unu na-amị mkpụrụ rinne unu ga-abụkwa ndị na-eso ụzọ m dịka nna m hụrụ m n'anya mụ onwe m hụkwara unu n'anya nọgidenụ n'ime ịhụnanya m amen ndị nke chineke otito dịrị onye nwe anyị n'ihi na ọ chọrọ ka anyị bụrụ ndị na-amị mkpụrụ mana mmadụ ọbụla nke chọrọ ịga n'ebe ọ na-eje ya bụrụ na o si gị n'ụzọ ọ gaghị agarụ ebe ahụ ọ na-eje onye na-ala n'ụlọ be ya ada esi n'ọhịa na-ala n'ụlọ be ya ọ ga-esi ụzọ ahụ ga-eduru ya ruo n'ụlọ ya tutu onwe ike laruo na be ya gịnị ka ọ pụtara bụ okwu a na-ekwu ihe ọ pụtara bụ na-enwe ihe ndị ọ ga-abụ anyị mee anyị enweghị ike ịmịa mkpụrụ iji maa atụ anọ n'oge ọrụ ubi ọtụtụ ndị mmadụ na-akụ mkpụrụ na alụ ọrụ ubi dị iche iche ya bụrụ na ị sụchaghị ebe ị na alụ ọrụ kọọ ya akọọ tutu o ruo mgbe a ga-akụ mkpụrụ maọbụ dụnye ihe ọbụla nke ya adụnye n'ime ya enweghị ihe ị ga-enweta n'ubi ọbụla nke ị ya alụ ị ga-esiriri n'ụzọ kwesịrị ekwesị n'usoro eji eme ihe mee ihe tutu ị nwee ike nweta ihe ị na-achọ na akwụkwọ nsọ ebe anyị gụpụtara n'oge a ọ na-eme ka anyị mara na jizọs kraịst bụ ya bụ osisi vaịn ahụ gịnị ka ọ pụtara ịbịa n'ogwe osisi jizọs kraịst na-asụ na ọya onwe ya bụ ogwe osisi vaịn ahụ na anyị onwe anyị bụ alaka ma anyị ajụjụ ị ga-ebu ụzọ ogwe osisi ọ na-anọ n'alaka ka ọ bụ alaka na-anọ n'osisi ọ bụ alaka bụ ihe na-anọ n'ogwe osisi ka alaka osisi nwee ike dị ndụ ọ ga-anọ n'ahụ osisi nke bụ ogwe ya bụ alaka ndị ọzọ niile ya bụrụ na iwepụ alaka osisi n'ebe ogwe ya nọ ihe ọ ga-eme bụ na alaka ahụ ga-akpọnwụ nwụọ mana ya bụrụ na alaka osisi anọ n'osisi e nwere mmiri na-anọ n'ime osisi nke ọ ga na-amịta onwe ike dị ndụ na-amị mkpụrụ ọ ya bụ ihe jizọs na-akọwa ebe a mgbe jizọs si na ọya nwe onwe ya bụ osisi vaịn ahụ anyị onwe anyị bụ alaka ihe ọ pụtara jizọs na-eme ka anyị mara bụ ya bụ na anyị nọgide n'ime ya dịka alaka na-anọgide n'ahụ osisi na ọ bụ naanị mgbe ahụ ka anyị pụrụ ịmị mkpụrụ kedu otu anyị ga-eji nọgide n'ime jizọs site n'ime ihe na-atọ jizọs ụtọ anyị nwara na jizọs na na ya na-eme ihe niile na-atọ jizọs ụtọ na nna ya na-anọnyere ya n'ihi gịnị na ya na-eme ihe niile na-atọ ya ụtọ anyị chọọ ka jizọs na-aza anyị ekpere ka jizọs na-emere anyị amara na-emere anyị ihe dị mma anyị ga-anọgide n'ime ya site n'ime ihe na-atọ ya ụtọ ọ sị na anyị nọgide n'ime ya ya sị ka anyị rịọ ihe ọ bụla na ya ga-emere ya anyị ya mere ka anyị mara amara na jizọs bụ onye nzọpụta anyị hụrụ anyị n'anya ọ chọrọ ka ihe gaara anyị nke ọma ọ dọkwara anyị aka na ntị site n'ime ka anyị mara na onye ọbụla bụ nke na gị n'ime ya dị ka alakara ọbụla nke na-anọgide n'oge osisi ga-abụ ihe kpọnwụrụ akpọnwụ ọ sị na onye ọbụla bụ nke na-anọgide n'ime ya ya sị na a ga-atụpụ onye ahụ dị ka a na-atụpụ alakara osisi ịtụpụ alaka na-arụghụ oge osisi gịnị ka ọ ga-eme ọ ga-akpọ nkụ ya akpọ nkụ emere ya jiri ya mee nkụ tinye ya n'ọkụ ore ọkụ nke ya ala ihe ọ pụtara bụ na mmadụ ọbụla sị na ya bụ nwa chineke na-anọgide gị n'ime jizọs mie emie n'ime jizọs na-eme ihe na-atọ jizọs ụtọ na onye ahụ ga-abụ onye atụpụrụ atụpụ atụpụ onye ọbụla atụpụrụ n'ime jizọs nke ya lakwara ọ nwụfuola bụrụ onye laa n'iyi ọ ya mere ịfụrụ e ọtụtụ ndị mmadụ nọ n'ime chọọchị taa n'ime ụlọ ụka mana ha amaghị ihe a na-eme ha amaghị ebe a na-aga jizọs na ya bụ ụzọ ahụ eziokwu ahụ na ndụ ahụ onye ọbụla bụ nke na gị n'ime ya ọ gaghị eketa ndụ ebighị ebi ọ gaghị ejekwuru nna ya ya mere ana m eme ka anyị mara taa na anyị onwe anyị na anyị ga-eme ihe jizọs na-achọ nweta ihe n'aka jizọs na ya bụrụ na anyị nọgide n'ime ya ịnọgide n'ime jizọs bụ idebe ihe o nyere n'iwu jizọs ya bụrụ na unu hụrụ m n'anya debe ihe niile m mere gịnị m nyere n'iwu ya mechaa ya asị na anyị mara na ihe ga na-atọ chineke ụtọ bụ nna ya abụ mgbe anyị na-amị mkpụrụ ọma chineke chọrọ ka ịmịa mkpụrụ ọma chineke chọrọ ka ihe gara gị nke ọma chineke chọrọ ka ị nwee ọmụmụ chineke chọrọ ị na-azụ ahịa ahịa ga na-aga nke ọma ọ bụghị na ọ n'ebe ị na-azụ afịa ndị ọzọ na-abụghị ụmụ chineke a na-eme nke ọma mana gị nwara onwe gị adịghị eme nke ọma ọkwa ịfụ na onwe ka ọ dị jizọs chọrọ ka ị na-eme nke ọma etu ị ga-esi na-eme nke ọma bụ anya gị adịzina n'ihe ndị ọzọ na-abụghị ihe chineke chọọ ka ị na-eme nọgidesie ike n'ime uche chineke ọ ga-adịrị gị na mma ịnọgidesie ike n'ime chineke n'ime jizọs kraịst na-eme ihe ọ na-achọ ihe ịrịba ama ga-ebido na-eme n'ime ndụ gị ọ ya bụ ihe ọ pụtara biko ụmụnne m ndị ọma na-ege m ntị jizọs nọ n'ime nna ya ọ ya mere o ji mee ihe niile nna ya na-achọ etu a ka ọ chọrọ ka anyị onwe ya nọ n'ime ya ka anyị nwee ike mee ihe ọ na-achọ ka anyị nwee ike keta ndụ ebighị ebi ọ bụghị naanị keta ndụ ebighị ebi ka jizọs chọrọ ka anyị keta jizọs chọrọ ịgọzi anyị n'ụwa nke anyị nọ ọ mere mgbe pita jụrụ ya gịnị ga-abụ ụgwọ ọrụ anyị mgbe anyị na-esosi gị mgbe ịgbazi ya sị na onye ọbụla hapụrụ nna nne na ụmụnne na ụlọ soo ya na a ga-agọzi onye ahụ n'ụwa nke a n'ụwa ụwa nke gaje ịbịa ọ bụ na ọ bụghị ịtụnanya na ọtụtụ ndị mmadụ kpọrọ onwe ha ụmụ chineke mana ha bụ ndị na-arịọ nri ha bụ ndị na-ata ahụhụ na-ata ikikere eze o kwesịrị ekwesị akwụkwọ nsọ dịka m na-emechi n'oge asị na akwụkwọ abụọma isi iri atọ na asaa ọ sị na ụmụ ọdụm na agụụ pụrụ ịgụ ha na ihe ọma nwere ike ịkọ ha mana ihe ọma ga-akọnwa chineke ọ bụla bụ onye tụkwasịrị chineke obi nke a bụ gị nwanwe ya nara ya site n'okwukwe ọ ga-adịrị gị na mma n'aha jizọs onye nwaanyị nara ekene n'oge a anyị chọrọ ka anyị mịa mkpụrụ ajọ mkpụrụ dị ezigbo mkpụrụ dị mana ị chọrọ ka anyị mịa ezigbo mkpụrụ nọnyere anyị nye anyị amara ka anyị mịa mkpụrụ dị mma ihe niile na-egbochi anyị ịmị mkpụrụ ọ bụ omume ọjọọ ọ bụ amaghị ihe ọ bụ gị amaghị ihe anyị kwesịrị ime mgbe anyị kwesịrị ime ya onye nwe anyị mere anyị amara kụziere anyị amamihe dịka ị na-akụziri anyị amamihe nọnyere anyị ka anyị mee ihe ị na-achọ ka anyị nwee ike mịa mkpụrụ ọma anyị nọgidesie ike n'ime gị ruo ebi ebi nke a bụ arịrịọ anyị n'ihi na ọ na-atọ Chineke ụtọ ka anyị mee mkpụrụ ọma na n'aha Jizọs Kraịst bụ onye pụrụ ime ihe niile amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si emeela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye mgbasa ozi franklin basi chinomso imena n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na anyị kwesịrị ịmị mkpụrụ nke dị mma mkpụrụ nke onye ga na-eme udo mkpụrụ nke nwa chineke inwe agwa chineke ka chineke nyere anyị aka ka anyị niile wee keta oke na alaeze ya mgbe ọ ga-abịa nke ugbo abụọ mgbe anyị ga-ege ntị nye olu ya site na ụmụ ya ndị na-enye anyị ozi ọma imeela onye mgbasa ozi mara na ị nwere ike kụrụ na ekwentị na 070 63637224 070 63637224 onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo arịrị ekpere anyị n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị nri taa nke gị zuru anyị ụbọchị nke taa amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo